ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu na aha jizọs kraịst bụ onye nwanyị amen emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị laịf wọd redio ministri akala ndị baptizim mishonari asosieshọn nke mba afrịka gbara gburugburu ọ bụ site na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime Ibadan ọhịa steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ka chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị taa onye anyị ngọzi na nghọta pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru na-etụgharị uche n'akwụkwọ nsọ ọbụla dị ka edere n'oziọma matiu ozi ọma matu isi nke asatọ ga-agụ amaokwu nke iri na isii na amaokwu nke iri na asaa ozi ọma dịka matu dere isi nke asatọ amaokwu nke iri na isii na nke iri na asaa sị ma mgbe o ruru anyasị ha kụtara ya ọtụtụ mmadụ ndị mmụọ ọjọọ ji wee were okwu ọnụ chụpụ ndị mmụọ ahụ meekwa ndị niile arụ na-adịghị mma ka arụ ha dị ike ka okwu ekwuru site n'ọnụ Aịzaya onye amụma wee mezuo si ya onwe ya nara ndịnda niile anyị bụrụkwa ọrịa niile anyị ka Chineke were ebere na afọ nwa ya gọzie okwu nke a ka anyị nwee nghọta na nwekwanye ngọzi pụrụ iche dịka o si wee kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga e n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere okwu isiokwu anyị ga-abụ ọgwọ ọrịa niile ọgwọ ọrịa niile na bụ isi okwu anyị na ụbọchị taa mgbe mmadụ danyere na dabara na njọ na oge nke idem dị ka ịnụpụ isi na okwu nke Chineke na nkwado nke Chineke nyere n'iwu dị ka o nyere Adam na Iv na-adịghị ike sokwa na otu ihe pụtara na isi ha ilegharịzie anya na ụwa dum efuzie na ọtụtụ ndị mmadụ na-aya ọya dị iche iche ma nke ama anya ma nke na-amaghị anya ma nke ndị na-agwọ ya ma anya ma nke na-ama ha efuzie na ọtụtụ ihe na-eweta ọnwụ site na nyanya juziri ebe niile onwe ndị akwụkwọ na-adọ enwere ndị mm, isi mgbaka na-eme enwere ndị afọ na-adịghị n'otu n'ihe mmebi juru ebe niile mana n'ihe ndị a niile ụfọdụ nwere ọsịsa na ọgwụ ndị ọkachammata memere na ụfọdụ nke ha na-enweghịkwana ọsịsa ma n'ihe ndị a niile efu na njedebe ha ncha na-eweta ọnwụ n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọ na ya bụ ajọ onye ahụ bụ ekwensu onye ọ ka o gbuo omemela wee lakwa n'ihi ihe a bụ ihe o ji wee ma jizọs kraịst bịara ka anyị nwee ndụ nwebiga ya oke elezie anya fụ ọtụtụ ndị mmadụ nwere ụdị ọya ụfọdụ na-enweta ọgwụgwọ nsọ ụfọdụ na-enweta ọgwụgwọ kwanụ site na mkpụrụ ọgwụ maọbụ ihe ọbụla nke e, ha chọrọ iji wee gwọọ ọya ma n'ihe ndị a niile sọsọ naanị ọgwụgwọ nsọ nke site n'aka chineke bịa site n'aha jizọs kraịst bụ nke na-adịgide n'ihi na ụfọdụ nwere nke ya bụ ụdị ịnyanya ya bụ ịṅụ ọgwụ elu ma ọ nke ala ọ dị ka ị na-akpasukwa iwe ọ na-abanyewe ma ọ na-eme karịa ka atụbara anya o nwere nwaanyị oriri ọbara nke akwụkwọ nsọ mere ka mata ọ sị na nwaanyị oriri ọbara na ya bụ oriri ọbara agbago ya na-arụ eri arọ iri na atọ mara ihe nwaanyị erighi ego niile jee ndị dibịa ukwu na ndị dibịa nta wufusie akụ na ụba na ihe niile nke nwere ma o nwetaghị ọgwụgwụ ilezi anya fụ na n'ihe niile na ihe niile ọ tụghere ahụrụ adịghị anya ma ọ nwetaghị ọgwụgwụ nwaanyị wee nụ na jizọs na-agagharị na-eme mma o kpebie n'obi ya wee sị na ọ bụla ya jee rute ebe jizọs nọ nso metụkwa naanị ọnụ uwe ya aka na ya ga-adị ike na ya anwa ga-abịa n'isi njedebe nwanyị wee were okwukwe wee jee ebe jizọs wee rute ebe jizọs nọ nso n'agbanyeghị mgbochi niile na ndị niile dị ike dị anaghị adị ya ịnata ụgwụ nsọ ya nwanyị wee gbalịsie ike wee metụ ọnya iwu jizọs aka wee bụrụ onye nwere onwe ya ọ bụghị weta gịnị na ọrịa nke ya nke nyere ndị dibịa ma dị ndị dibịa igbo ma ndị dibịa oyime na jizọs gwọrọ ya nke a na-ewetara anyị wee na-ewetara anyị anyị ebe jizọs bịara ọbara dị n'obodo nke ọ sị na na ndị niile nke arụ na-adịghị ike na ya ọsọ ọtụtụ ndị mmadụ ọ bụghị naanị otu onye ọ bụghị abụọ ọ bụghị naanị ndị okenye ma ọ bụ ụmụaka kama ọ bụ ọtụtụ ndị mmadụ o wuru okwu ọnụ ya wee chụpụ ndị mmụọ ahụ mekwa ka ndị niile ahụ nke ahụ ha na-adịghị mma ka arụ ha wee dị ike ọ pụtara gịnị ọ na-agwọ ọhịa niile ịnọ na nya o nwere ihe nke na-emebighị ma nke mebiri n'ime arụ gị site n'isi wee ruo n'ọkpa o nwere ihe na-abụ icheta ọ na-agbaghị anya mmiri ma ọ na-anapụghị n'abalị ma ọ na-anapụghị udo na ezumike gị butekere na jizọs bịa tọgbọ ya n'obe nke kalvarị n'ihi na jizọs anyị na-agwọ ọya niile ọ dịghị ihe ọbụla nke na-agbaghịgharị e iri okwu a ọbụla dị na akwụkwọ aịzaya dịka esi wee buo mma tutu uri amụọ ya n'akwụkwọ aịzaya nke isi iri ise na atọ na amaokwu nke ise ọ sị ma ya onwe ya bụ onye a na amapụwuru site na niile nke anyị onye onye site na ajọ omume niile nke anyị ahụhụ mmehie nke udo anyị dị n'arụ ya ọ bụkwa n'ubi ụtarị ya ka eji mee ka arụ anyị dị ike efu na maka njọ anyị maka njenje anyị ka eji wee pịa ya n'okwute ụtalị ma site na ụtalị nke a pịara ya mee ka arụ anyị wee dị ike gịnị bụ nyanya gị gịnị bụ adịghị ike gị gịnị na-eme gị anya mmiri na-echeta ebe bịa na jizọs na-agwọ ya niile ọ dịghị n'isi ọ dịghị n'anya ọ dịghị n'aka ọ dịghị n'ụkwụ ọ dịghị n'afọ ka ọ dịghị n'azụ ka ọ gba ikpere ihe ọsọkwanya bụrụ taa bụ ụbọchị nwere onwe gị n'aha jizọs were okwukwe bịa kwudosie ike n'okwukwe ọ ga-agbaghara gị mmehie gị ọ ga-azọpụta gị n'ihi na ọ sị na onye ọbụla nke ya kpọrọ oku onye ọbụla nke bịa anyị ji okwukwe wee bịa na onye ahụ agaghị agba aka ngozi wee laa ọlị ebe ọ bụla ọsọ gị nọdụ dị ugbu a were okwukwe bikwasị aka na nyanya ahụ ị ga-enwere onwe gị n'aha jizọs enye m iwu banyere bibi niile na-adịghị ike gị niile ka ha dịrị jụụ n'aha jizọs ọya niile ọma jijiji niile na mbibi niile nke ekwensu ji wee mee ka ị ghara inwe udo ma ọ ka ị ga-abụ ha chanelebia n'isi ndobe n'oge dị ugbu a n'aha jizọs sọsọ naanị aha jizọs ị ga-eji wee nwere nwere onwe ọ bụrụ nzọpụta nke pụrụ iche n'ihi na ihe ndị a niile na-esi n'aka ekwensụ were abịa adịghị ike na enweghị ike na nyanya ọbụla ha nchasi n'aka ekwensụ dịrị eje mmehie na ewetakwana ụdị ndị a erikwa ha n'ezigbo ndị na enwekwa ha n'ezumike nke mkpụrụ obi na nke arụ nwekwana ike iweta ihe ndị a niile ma site n'oge dị ugbu a chineke ga-enye gị ọgụgụ isi na nghọta pụrụ iche ọbụla dị iji wee so wee pụọ n'uru ndị a n'ihi na ị ga-abụkwanye uru nke njọ ị ga-abụkwanye uru nke mmehie ị ga-abụkwanye uru nke nyanya site n'ugbu a gawa n'aha jizọs kraịst bụ onye nwe emem ọ nwụrụ ọnwụ n'ihi gị ka iwe bụrụ onye nwere onwe gị ọ tara afọ n'ihi gị ka iwe bụrụ onye azọpụtara ma azọpụtago gị ọ bụ na azọpụtabeghị gị na be Jizọs Kraịst dịka enweghị na nzọpụta gị ị na na ya na ihe ndị a niile ka anyị na-achị achị n'ebe ị nọ ma o gwere dịrị gị oge dị ugbu a iji wee hụlata isi n'ebe ọ bụla ị nọ ka ị sọpụrụ Jizọs na-abụta dịka enweghị na nzọpụta gị oge mere gị ebere mere gị amara n'aha Jizọs Kraịst onye nwaanyị amen hụlata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a sọpụrụ Chineke si anyị na ogwu ka ebego ka ị nara ha abụ jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ngọzi pụrụ iche n'ime ndụ gị n'arọ a dịrị gaba n'aha jizọs kraịst bụ onye nwanyị onye nwanyị onye pụrụ ime ihe niile chi nke na-adị ndịrụ mgbe ebighị ebi lee ndị iru gị ndị a anụghị okwu gị wee kwerekwa na ha bụ ndị nke na-adịghị ike ma ndị nke pụrụ ịzọpụta onwe ha mere ha ebere dị kwesị otu kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme onye nwanyị mee debe afọ ha ndị nke kwere debe afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke njọ na akwụkwọ nke nyanya na akwụkwọ nke adịghị ike mee ka ha bụrụ ndị ya enwe ike site n'ugbu a dịrị gawa na aha jizọs kraịst onye nwe anyị gị na-ege ntị mata na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị laif Word redio Ministry ụnụ nwee akụkọ mgbaama maọbụkwa na ajụjụ maọbụkwa na ịkparịta ụka ụnụ ga-enweta n'igwe okwu 0805671 9493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. amen